awr adventist world radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na adịrịghị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị nwa chineke ọma na-ege ntị unu abịala obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke ụbọchị taa na-arịọ ka ịhụnanya chineke na ngọzi ya bara anyị niile ụba anyị na-ekele ndị na-anụ olu anyị ụbọchị niile na-anụkwa abụọma n'ụbọchị taa achọrọ m ka anyị mepee akwụkwọ nsọ anyị mgbe anyị ga-agụ na ndị eze nke abụọ ishi ishi amaokwu nke iri na isii na nke iri na asaa ọ si atụla egwu n'ihi na ndị anyị na ha nọ dị ọtụtụ karịa ndị ha na ha nọ iri na asaa si elisha wee kpee ekpere sị jehova biko saghee anya ya abụọ ka o wee hụ jehova wee saghee anya nwa okorobịa ahụ o wee hụ ma lee ugwu ahụ jupụtara n'ịnyịnya na ụgbọala ọkụ gburugburu elisha amen chineke emeela anya anyị okwu ọma n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na nkwa a chineke kwere anyị na isi iri isi a na-asị ma anyị atụla egwu site na chineke na ndị mmụọ ozi ya nọnyere anyị ndị anyị na ha nọ ka ndị nọ n'ime ụwa n'ezie chineke nyewe anyị ikike nke a ka anyị wee mara sị na ndị anyị na ha nọ ndị mmụọ ozi chineke anyị na ha nọ karịrị mmụọ ọjọọ nke ekwensu na ndị otu ya nọ n'ime ụwa ma narị oge onye ọma na-ege ntị ekpere anyị ga na-ekpe n'ụbọchị taa bụ ka chineke mee ka anyị wee hụ site na mgbe anyị nọ n'ime ụwa anyị na-enwe nsogbu dị iche iche anyị agaghị ahụ ụzọ chineke na-emepe anya anyị anyị agaghị ahụ na chineke na-alụrụ anyị ọgụ anyị agaghị aghọta na chineke na-emere anyị ihe niile ma narị anyị n'ụbọchị taa ka anyị kpee ekpere nwere obi dị umeala si chineke ma obi iko mepee ma saghee anya anyị abụọ ka anyị wee hụ na chineke alụworo anyị ọgụ chineke agwọwo anyị ọrịa chineke enyewa anyị ihe ọma nke anyị chọrọ chineke enyeworo anyị aka ka anyị wee lụọ ọgụ nke na-adịghị agụ akwụkwọ nsọ chineke anyị ma na ọtụtụ ndị mmadụ dị na-aga ụlọ ụka chineke ma ha na-enwe mmekọrịta ha na chineke ha na-agụ akwụkwọ nsọ chineke ha na-ekpe ekpere o nweghị ihe gbasara chineke ha na-eme kwamgbe kwamgbe ụbọchị niile nke ndụ ha ma narị anyị n'ụbọchị taa ka anyị were ekpere a kpesie ya ike ka chineke mepee anya anyị abụọ ka anyị wee hụ na chineke gbara anyị gburugburu na chineke ga-enyere anyị aka dịka o si mee ya na mgbake elisha ọ ga-emere anyị ya n'ụbọchị taa ruo mgbe niile ebighị ebi amen ka anyị nọ nwayọ mgbe anyị ga-ege abụ ọma abụ a na-eme ka anyị ghọta na chineke abụghị onye na-ekwu nna mee ọzọ chineke bụ onye okwu ya bụ e na emen ihe ọbụla nke chineke kwuru ọ bụ ihe ọ na-eme n'ime ndụ anyị ọ bụ ihe ọ na-eme n'ime ndụ gị onye ọma na-ege ntị ka anyị gee abụọ ama m na ọ ga-ewuli mmụọ anyị chineke ọ chineke nke ọhụrụ Chineke nke udo kama ọ bụ ọdún jitereke tudo kama ọdún jitereke tudo kama ọdún jitereke tudo n'ihi na Chineke gọbere oke kama Chineke na kama ọ bụ Chineke kama ọ bụ Chineke Chineke kama ọ bụ Chineke nke kama ọ bụ Chineke ndulo kama ọ bụ Chineke ndulo nke kama ọ bụ Chineke kama ọ bụ Chineke kama ọ bụ Chineke kama ọ bụ Chineke Chineke kama ndị Seventh Day Adventist Church kwaya ụmụakpara unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ezie Chineke anyị abụghị Chineke nke ọgba aghara Chineke anyị bụ Chineke nke ịhụnanya Chineke nke udo Chineke nke na-eme ka ihe na-aga dị ka o kwesịrị n'ime ndụ anyị ka anyị tinye n'ime obi anyị na chineke abụghị onye ọgba aghara chineke abụghị ya wetara mmehie ekwensu webatara mmehie n'ime ụwa ma n'ime ihe niile ekwensu mere chineke enyekwa anyị obi nke nhọrọ ka anyị wee họrọ ihe dị mma họrọ chineke anyị mepe akwụkwọ nsọ na jọn nke mbụ isi iri anọ ka anyị hụrịta onwe anyị n'anya n'ihi na ịhụnanya bụ ihe si na chineke pụta onye ọbụla nke na-ahụ n'anya bụkwa onye amụworo site na chineke ọ makwara chineke amen onye ọbụla nke na-ahụ mmadụ ibe ya n'anya bụ nwa chineke ọ bụ onye a mụrụ site n'ime kraịst ma narị anyị n'ụbọchị taa na-abụ ọma nke anyị nụrụ m na-echekwutara anyị na chineke abụghị onye ọgba aghara ọ bụ onye ịhụnanya ma na asị n'ịhụnanya nke kraịst na akwụkwọ jọn isi anọ amaokwu nke asaa na-echekwutara anyị onye hụrụ mmadụ ibe ya n'anya bụ nwa nke chineke ma onye kpọrọ mmadụ ibe ya asị abụghị nwa nke chineke chineke kere anyị n'oyiyi ya n'ihi nke anyị ga-agbalị hụ chineke n'anya n'ihe ọ bụla nke anyị na-eme hụ mmadụ ibe anyị n'anya ma na-arịọ gị n'ụbọchị taa gbaghara mmadụ ibe gị mmehie ka ị wee rịta mkpụrụ obi onye a nye chineke obi ụtọ ka ọ ga-adị n'eluigwe mgbe otu mkpụrụ obi batara na nchegharị ma na-arịọ anyị n'iro nke anyị na-ahụ na obi ụfụ nke anyị na-enwe na-eme ka ndị mmadụ na-agbara chineke ọsọ ka anyị gbalịa ha sie ihe niile anyị jijere aka n'ime ụwa ka anyị nwee ịhụnanya dịka chineke ka anyị nabata mmadụ ibe anyị dịka onwe anyị anyị ga-ahụ na ọṅụ na aṅụrị ga-adị n'eluigwe Thank chineke dozie okwu ya n'ime ndụ unu ndị ụmụaka ya township kwaya aba ndị nyere anyị abụọma nke si akụ nke ụwa anyị na-asị ka mara chineke nọnyere unu ugbu a igbo ọma na-ege ntị n'ọnwayọ mgbe ị ga-akpọta ndị ikwu na ibe kpọta ndị enyi gị kpọta ezinụlọ gị ka anyị wee gee ozi ọma nke sitere n'ọlụ onye mgbasa ozi maxwell onye kperechi emmanuel nke taa ọ na-ajụ anyị ajụjụ si gịnị bụ ndụ gị ka anyị were ohere a kelee nwanne anyị nwaanyị chinyere ifeanyị onye kpọrọ anyị site na Lagos steeti naijiria na-ekele na-asị ka chineke dozie okwu ya n'ime ndị nyere ozi ọma nke taa anyị na-asị ka udo chineke nọnyere gị ma na ezinụlọ gị ka anyị kelee onye okenye ogbu onye kpọrọ anyị na taraba steeti naijiria anyị na-asị ka mara chineke nọnyere ya otu aka ka anyị ji na-ekele nwanne anyị nwoke ụmụa abaka onye kpọrọ anyị site na kebbi steeti naijiria ekpere anyị bụ ka mara chineke na udo ya chia n'ime ndụ unu ndewo ezi onye igbo na-ege m ntị adị m ikele gị na-anabata gị n'ihe omume anyị n'ụbọchị taa na-arịọ gị ọ bụrụ na ị nọ ebe dị anya bịa nso na igwe gị ka anyị na gị soro tụlee ihe dị iche na ihe dị mkpa nke dị n'ime akwụkwọ nsọ arịọ m dịka ị na-eme otu a ka onye nwe anyị site n'okwu ndị a mee gị mma mee ka ihe ya mụọra gị n'ezinụlọ gị n'aha jizọs amen ụbọchị taa anyị nwere isiokwu dị mkpa nke anyị chọrọ ileba anya na ya nke ndị si ndụ gị ọ bụ gịnị ndụ gị ọ bụ gịnị ndụ ahụ ịdị taa ọ bụ gịnị ndụ ahụ ịdị taa ọ bụ gịnị tutu anyị aga n'ihu ngwa ka anyị sọpụrụ chineke site n'ekpere ka anyị hụrata isi n'ekpere ezi chineke onye kwesịrị ntụkwasị obi oge a wee ruola mgbe anyị ji ya n'okwu gị anyị dị ịrịọ mmụọ gị ka ọ bachịa achịa n'ime anyị ugbu a kwee ka okwu ndị ahụ nke anyị gaje ịnụ bụrụ ka anyị gị sitere nweta nzọpụta kwee ka ọ bụrụ ka anyị ga-esitela ndị anyị mere mma ọ bụrụ ka anyị ga-esitela ebụrụ ndị a gọziri n'aha jizọs kraịst bụ onye nwaanyị emen ndụ gị ọ bụ gịnị ihe ọgụ anyị ndịla akwụkwọ james isi anọ amaokwu nke iri na atọ ruo na nke iri na asaa okenye james isi anọ amaokwu nke iri na atọ ruo na nke iri na asaa ebe ahụ si otu a geenụ ntị unu ndị na-asị taa ma ọ bụ echi ka anyị ga-aga obodo a n'ọkwa ebe ahụ ọtụtụ arọ zụkwa ahịa ritakwa uru ma unu bụ ndị na-amataghị ihe ga-eme echi ndụ unu bụ gịnị n'ihi na unu ala ụlọ nke na-apụta ihe nwa oge emesịa o wee pụọ n'anya ma nke kwesịrị unu ka unu kwue bụ a sị na onye nwe anyị chọrọ anyị ga-adị ndụ meekwe ihe a ma ọ bụ ihe ahụ ma otu ọ dị unu na-anya isi n'oke okwu unu ịnya isi niile dị otu a bụ ajọ ihe ya mere onye matara ime ihe ọma ma o mee ya ọ bụrụ onye ahụ mmehie amen n'eziokwu ezi onye igbo na-ege m ntị onye nwe anyị dị eju anyị ajụjụ ugbu a ndụ anyị ọ bụ gịnị n'ihi na ọtụtụ mgbe anyị na-echesị na ndụ anyị ndị taa mbụ na anyị kwesịrị ịdị ndụ ọtụtụ mgbe anyị ndị itikpo dị ekwu okwu niile dị iche iche dị anyị isi n'ụzọ niile dị iche iche ịbụ onye gị na nwanne gị ma ọ bụ nwanna gị metụ ihe gị bawa bawa ya dị ka ga-asị na ịbụ jehova mana onye nwaanyị ndị ịjụ gị sị ndụ gị ọ bụ gịnị ka abụ ji kwesịrị iji onwe ndụ m ọ bụ gịnị n'ihi o kwesịrị ka anyị mmata ihe ndụ anyị bụ ga abụ anyị na nwanne anyị na-eme ihe anyị amụrụtara gị iso mmeso onye ahụ ọ bụghị oge ọwa ọbụla anyị na-ada eti mkpu dị eme dị ka a ga-asị na ọgba anyị duoro anyị ndụ ee akwụkwọ nsọ ndị ime ka anyị mara ugbu a la ndụ anyị bụ heladị ha ọ bụ n'ihi na akwụkwọ ikenye James isi anọ ebe ahụ anyị gụrụ ndị ime ka anyị mara ma anyị gee ntị anyị ndị na-asị taa ma ọ bụ echi n'ihi na ọtụtụ n'ime anyị n'ụbọchị ndị ewe ndị ichesi echi yile kwe ha anyị ga ime anyị nga ịzụ moto echi anyị nga ịrụ ụlọ echi anyị ga ịga ebe nna otu echi ma ọ bụ anyị nga ịfụrụ obodo ahụ echi ga e, obodo ọzọ ga zụọ ahịa ritekwa uru mekwa ọtụtụ ihe dị iche iche mana akwụkwọ nsọ ada ajụ anyị sị anyị matara ihe ga-eme echi anyị matara ihe ga-eme echi gị onye mbụ timvụọla gị sị kwahe m gị ime kwahe m gị ime aga m ime otu agakwa m ime nke a meekwa nke ọzọ ị matara ihe ga-eme echi gị onye bụ gị na nwanna gị metụ ihe ka ọ mee gbara onye ahụ mmehie gị buru ya n'obi ị matara ihe ga-eme echi ndụ gị ọ bụ gịnị ndụ gị ọ bụ gịnị ị ụlọ onwe gị ajụjụ a ndụ m ọ bụ gịnị ndụ a ndị taa onye nwe ya akwụkwọ nsọ mere ka anyị mara ebe ahụ ya sị la ndụ anyị bụ alụlụ nke na-apụta nwa oge emesịa o wee pụọ n'anya ndụ gị bụ alụlụ alụlụ bụ ihe na-adịghị ọ bụ ihe dịka ifufe ihe dịka ntụ mbụ ipolie ya elu nwa oge ị ga-ahụ ya ọzọ ihe dịka ụfụfụ ncha ị na-afọ akwa ụfụfụ ncha ahụ na-apụtanị mbụ ya na onwe oge aga ahịa ọzọ akwụkwọ nsọ m si na ọ bụ ihe ndụ anyị bụ na ndụ anyị dị ka ala ụlọ nke na-apụta nwa oge emesịa o wee pụọ n'anya ka ị ghara iji ndụ gị na-egwu egwuregwu ka ị ghara ichesị na ndụ ị dị na ọ bụ gị onwe gị nyere gị onwe gị ndụ ka ị ghara ichesị na jehova onye nyere gị ndụ adịkwa onye ọbụ ya sị kama anyị ga-eri asị taa ma ọ bụ echi laanị gị ime nke a ma nke ọzọ laanị kwesịrị isi a sị na onye nwe anyị chọrọ asị na ọ dị onye nwe anyị mma sị na ọ masịrị onye nwe anyị anyị ga-adị ndụ meekwa ihe a ma ọ bụ ihe ọzọ site na amara nke onye nwe anyị ọ bụrụ anyị anọọ ndụ ruo echi na ọ bụ otu ala anyị kwesịrị ị na-ekwu okwu na ọ bụ otu ala anyị kwesịrị ịda eme ihe na ọ bụghị mgbe ọ bụla anyị ede ekpebiri onwe anyị ihe anyị ga-ime chefuokwana Chineke onye nkere anyị a na-ede echesi na ndụ anyị na ọba anyị nwe ya mana akwụkwọ nsọ ndị ime ka anyị mara na ọ dịghị mma akwụkwọ nsọ asị na ịnya isi anyị na ọ bụ ihe efu na ọ bụkwa ihe jọrọ njọ n'eziokwu ịnya isi anyị adịghị uru ọ bara anyị anyị kwesịrị icheta chineke anyị oge ọbụla anyị na-adị ndụ anyị kwesịrị ịkọta onye chineke mbụ oge ọbụla anyị na-adị ndụ n'ihi na ndụ anyị sitere n'aka chineke bịa ọ bụ anyị nwe ndụ na anyị ndị ibi n'ụbọchị taa ọ bụ anyị nwe ume na anyị ndị iku n'ihi na otu ụbọchị nwere ike iru onye nwe ume asị na ya chọrọ ume ya ya anyị abụ ndị na-adịkwa ndụ n'ihi nwa nke mmadụ ozi onye igbo na-ege m ntị ana m ịrịọ gị n'oge awa a ka ị ghara ịbụ onye nga na nọdesi ike n'ịlụ isi banyere echi n'ihi na ị ihe echi ga-ebụ n'ihi na jizọs jụrụ anya ajụ ebe a unu amara n'ihe ga-eme echi ee anyị amaghị ihe ga-eme echi ha anyị ma mbụ na anyị fọtara ụlọ taa mana ọdị mgba chinji nji eji anyị agaghị ama ọdụ mgba ndụ anyị ndị a ga-izonarị anyị anyị agaghị ama n'ihi anyị kwesịrị ịbụ ndị ga-etụkwasị obi nchekwube anyị niile n'ebe chineke nọ anyị kwesịrị ịbụ ndị ngide eji chineke dị anyị isi si ọ bụrụ na jehova chọọ na anyị nwere ike ime ihe nke a ma ọ bụ ihe nke ọzọ mgbe anyị dị ige ntị na ndụmọdụ ndị a mgbe anyị dị ige ntị n'okwu ndị a arịọ m ka onye nwe anyị meere anyị amara ka anyị bụrụ ndị na-agaghị daa anyị isi n'ụzọ ọbụla ka anyị bụrụ ndị ga-etụkwasị nchekwube anyị niile n'ebe chineke ndị otu ọ ga-edere anyị na mma otu nzube anyị niile bụ ihe chineke ga-emere anyị n'otu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen ngwanụ ka anyị hụrata isi na ekpere ezi chineke imeela anyị ekelela gị n'ihi okwu gị nke anyị nụrụ n'ụbọchị taa anyị na-erịọ gị jehova ka imeela anyị amara nye anyị mmụọ gị nke zuru oke ka anyị ghara ịbụ ndị na-anya isi kama ka anyị bụrụ ndị nga etụkwasị gị obi otu ọ ga-edere anyị na mma n'aha jizọs kraịst bụ onye nwe anyị imeela nwanne anyị nwoke maxwell onye kpere chi emmanuel anyị na-asị na ajụjụ ọma nke jụrụ anyị taa ka chineke dozie okwu ya n'ime ndụ gị otu aka aka anyị jikwa na-ekele ndị ụmụaka ya township kwaya ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a 07063637224 0706363 7224. chetakwa email adreesị anyị ma detara anyị akwụkwọ na awrnigeria at ma com bụ at yahoo com maọbụ atgmal com at com ka Chineke dozie okwu ya imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo